AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ọma ndị na-ege ntị unu abịala ana m ekelekwa unu ekele o eji m aka na ezinụlọ nara ahụike anyị abịakwala n'ụbọchị nke taa dịka anyị ka na-aga n'iru ileba anya na iwu nke gbasara nụ ihe oriri nke mbụ anyị amụọla otu mmadụ ga-esi na-eri mkpụrụ osisi ọbụladị akwụkwọ nri ka o wee dịrị ya na mma nke abụọ nke bụ echi gara aga anyị amụọla ihe gbasara nụ otu mmadụ ga-esi weta nri nke a na nri nke a rie ya ka onye ya ihe ahụ ya chọrọ nke ụbọchị taa anyị na-eleba anya na ihe gbasara gbasaranụ osikapa na nke gbasaranụ whole grain na nke gbasara gbasaranụ wheat bread na ihe mmadụ ga-eji nyere onwe ya aka isi nke atọ si use more of the whole grains such as whole wheat bread brown rice less food prepared from refined white flour and white rice n'asụsụ igbo ya ọ na-akọwara anyị sị ka anyị rie nri nke jupụtaranụ na achịcha nke na-ejighị ihe na-eko eko ma ọ bụ flọ ma ọ bụ ihe ndị ọzọ nke gararanụ eji kemikal dị iche iche mepụta ọbụnadị osikapa nke anyị ga-eri ya abụla nke ahụ na-agaghị enye gị ihe n'ahụ ka anyị were ya otu otu kedu ihe ihe ndị a niile anyị na-akụpụta na-akọwara anyị ọtụtụ ndị na-emenụ bred maọbụ achịcha na-etinye ya na-emenụ ka ọ bụrụ white bread kedu ihe nke a pụtara achịcha koro eko eji flọ na ihe ndị ọzọ mee ahụ anyị bụ ihe dịnụ iche iche ahụ anyị bụ ihe a na-agwasị na onye ọbụla nke na-eri n'ihe ọbụla ọ na-eri na olebe ya anya achịcha nke a na-akpọ wit bred bụ achịcha nke na-ekoghị eko ije n'ebe dị iche iche ị ga-ahụ ụdịrị achịcha dị iche iche maọbụ bred a na-ere n'okporo ụzọ ọtụtụ ndị ị ga-ahụ ya ekolie elu ọtụtụ ndị ị ga-ahụ ịpịa ya aka ọ dịka fom okolie okoda kedu ihe ndị a na-akọwara gị bred ndị a maọbụ achịcha ndị a ọ ga-enye gị ezigbo ihe n'ahụ ee eh, eh. ọtụtụ ndị na-eji ihe a ga-eji emepụta otu achịcha were ya mepụta achịcha iri n'ụzọ gịnị ka enweta ego nweta uru na ihe a na-ere nwanne m nwoke nwanne m nwaanyị asị gị na ịta achịcha adịghị mma kama were nke na-akpọ wit bred nke eji ihe na-eko ga-eko nke na-ejighị oke flọ mepụta nke ọ ga-abụ ị na-eru ya ya na-enye gị ihe n'ahụ kedụkwanụ maka nke na-akpọ brown rice ọtụtụ na-akpọ ya local rice nwanne m nwoke nwanne m nwaanyị ma elu ma ala enweghị ihe karịrịnụ ihe chineke ji aka ya kepụta nke si n'ala pụta mmadụ ewere ya otu ahụ ọ dị rie sachapụ ya rie ya ọ ga-enye gị ihe n'ahụ karịa nke a ga-aganụ n'ime injin si na nke a fee na nke a si na nke a fee na nke a ewepụ ya nke a eme ya nke a nka nke a ga atanya ka o nwee ike na ruo ọtụtụ mgbe ọtụtụ ndị mmadụ dịka m kọwara ya n'oge gara aga na-elezi anya na ihe emepụtara n'ala ha tomato akụpụtara n'ubi ya osikapa maọbụ akụpụtara n'ubi ha onios nke si n'ala ha pụta ọbụnadị akwụkwọ nri nke wepụtara n'ala ha abụzikwa gị ezigbote nri nke ka mma bụ fọrịn fọrịn rice foreign beans fọrịn shu fọrịn nka foreign ihe niile nwanne m nwoke nwanne m nwaanyị ị na-achọ ịkwa Chineke nyere gị ihe ndị a emo ị na-achọ ịkwụ onwe gị emo ị na-achọ ikwu na ndị a nọ n'ime obodo ndị na-akụpụta ihe ndị a bụ ozi ndị iberibe ileela onwe gị anya jụọ onwe gị ajụjụ sị ihe ndị a niile a na-akọwa gbasara ihe oriri ọ bụkwa mụ onwe m ka a na-akọwara ya ọ bụ ihe mere eme ka a na-akọ ile anya nwanne m nwoke nwanne m nwaanyị nri dị iche na iche ọtụtụ ndị mmadụ bụ ndị ị ga-ahụ ha na-adị mma n'anya enwedịghị oke ihe ọ na-eri o ume jupụtara n'ahụ o jee chekọp ma ọ bụ ije le ahụ ya n'ụlọ ọgwụ eziokwu ọbara ya na-agbazu agbazu eziokwu obi ya na-akụ otu o kwesịrị ile ya anya ume jupụtara ya n'ahụ ọ bụghị osi n'ije ọ gaa ebe a ruo ebe a ya ekuwa n'ume ya bụrụ gịnị ike ọgwụgwụ mana gị onwe gị na-eri nụ ihe niile nke ị hụrụ wom wom wom abịa gị na-aza n'ihu gị na-ebu ibu ọtụtụ ndị mmadụ amaghị ihe ọtụtụ ndị mmadụ na-abụ ha ahụ onye buru n'oke ibu asị hew onye nke a na-eripụta ahụ chụọ onye nke a bụ big man hew onye nke a bụ ya ị maghị na ọ bụ ọrịa oke ibu fat mmadụ ga-anọ eziokwu dimkpa ga-anọ hit ma ọ bụ ha jiricha esicha n'isi a na-asụrụ ya n'ụkwụ ala dimkpa ga-anọ o nwere ikwu si ebe a ruo ebe a ọ na-atụ ume <clears throat> dimkpa aka ga-agbalị ọsọ dimkpa aka ga-emeli ihe ọbụla jee na medical chekọp ma ọ bụ ije leta onwe gị n'ụlọ ọgwụ eziokwu ebelebe egbuola asị gịnị ọbara mgbali elu asị gịnị mmadụ ga-anọzi otu a ume a na-achụ ya ọsọ ọ bụ gịnị oke ibu site n'ihe gịnị gwom gwom gwom eburu nka erie eweta nka etinye n'ọnụ ihe ọbụla hụrụ erie ọtụtụ na-eji aka ha ga zụrụ fat ọtụtụ na-abụ ha garute ahịa ịzụ anụ ha sị nye m nke abụba na ya hel nye gị nke abụba na ya irie ka irie dị ndụ ka ọ bụ irie ritere onwe gị ọnwụ ọrịa were onwe gị taa nye ihe ma atụ were osikapa maọbụ brown rice nke a akụpụtara fụchasịa ya ihe ndị na n'ime tụpụsịa ya aja ndị nọ ya sie ya rie ya ọ ga-enye gị ihe n'ahụ ọ ga-enyere ezinụlọ gị aka ọ ga-enye gị ihe nke ị chọrọ ọ bụla dị agwa ma ọ bụ bins nke akọpụtara n'ala gị nke a ga-enyere gị aka ala anyị bụ naijiria chineke hụrụ anyị n'anya enweghị ihe a na-eri eri nke chineke na-enye gị anyị ma na nsogbu anyị nwere bụ ọtụtụ ndị mmadụ anabataghị ihe ndị a niile nke chineke nyere ha leenụ abịa n'ala awụsa a na-akụpụta osikapa a na-akụpụta onions a na-akụpụta kashu a na-akụpụta ihe niile ọbụla galik abịakwa n'ala igbo a na-akụpụtakwa osikapa a na-akụpụtakwa ihe ndị a niile ọbụla n'ala yoruba ebe ndị a niile ka a na-akụpụtasị ihe dị iche iche anyị kwesịrị ị na-eri ị na-enyere onwe anyị aka mana ọtụtụ n'ime anyị bụ anya hụ obi ekweghị anya hụ obi ekweghị nke ọ bụla esi ebe ọzọ weta ga-aka gị mma ịhụ ụcha gị chaa gị hụ ojii gị jie gị hapụ aha akpọrọ gị zawa aha onye ọzọ rie ezigbota achịcha rie ezigbota osikapa maọbụ rice rie ezigbota ihe nke ga-enye gị ihe dị mma n'ahụ dị ka anyị na-aga n'eri lebara onwe anyị anya ọ bụghị ịbara gị mba kama ọ bụ ịgwa gị otu ị ga-esi mee ka ihe gara gị nke ọma n'ihi na ọ dị ndụ ga-eme ihe ọ chọrọ onye mere mma mere nye onwe ya ndụ anaghị azụta ya n'ahịa matakwa onye hapụ ndụ chọwa akụ onye ire rie ya ndewonu nwanne nwoke adịele uchenna betel anyị ekelela gị n'ozi ọma nke ị nyere anyị taa anyị na-asị ka amara n'udo chineke na ịhụnanya ya bara gị ma na ezinụlọ gị ụba amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwojughị anyị chọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a arnigiria at gmail com maọbụ arnigiria at yaho dtcom kọrọ na anyị naekwentị na nọmba nke 0706363724 070 63 7224 chekụtakwa itinye adreesị nke a arorg gị tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ Igbo ka anyị duu mgbe anyị ga-anụ abụ ọma chineke agaghị echefu gị chineke agaghị echefu m n'aha jizọs amen anyị ekelela ndị missionaries of aba ndị nyere anyị abụọ ma nke taa anyị na-asị ka ịhụnanya chineke baru n'ụba n'aha jizọs amen ugbu a onye ọma na-ege ntị ka anyị deredu mgbe nwanne anyị nwoke chukwu na-enye arụkwe ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ndị ọma ndị na-ege anyị ntị anyị na-ekele Chineke n'ihi ohere nke o nyekwara anyị ọzọ n'oge a tupu anyị aga n'ihu n'ilenye anya n'ihe edere n'akwụkwọ nsọ ka anyị kpee ekpere ezi Chineke anyị nke na-adị ndụ ruo mgbe niile anyị na-arịọ gị ka ị bịa nọnyere anyị n'oge nke anyị ga-atụle okwu ole na ole nke sitere n'akwụkwọ nsọ gị mere anyị nke a n'aha Jizọs amen n'ụbọchị taa anyị ga-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ Matiu isi mbụ amaokwu nke iri abụọ na otu Matiu isi mbụ amaokwu nke iri abụọ na otu ọ si otu a ọ ga-amụpụtakwa nwa nwoke ị ga-akpọkwa aha ya Jizọs n'ihi na ya onwe ya ga-azọpụta ndị nke ya na mmehie niile ha isiokwu anyị ga-anụ n'ụbọchị taa bụ usoro site n'ije ozi nke kraịst usoro site n'ije ozi nke kraịst dịka n'ime izu a anyị na-eleba anya na isiokwu bụ ịbụ nwa chineke n'ime ịbụ nwa chineke anyị hụrụ si na ihe gụnyekọrọ ịbụ nwa chineke bụ ige ntị na irube isi anyị hụrụ n'eluigwe mgbe nsogbu na-adịbeghị ekwensu bụ nwa chineke ruo mgbe o nupụrụ isi n'ụwa adam na eve bụ ụmụ chineke rue mgbe ha nupụrụ isi mgbe ha ji nupụ isi ikpe oke wee dị n'ihi ịnụpụ isi dị n'eluigwe achụpụ ekwensu n'ihi ịnụpụ isi abatala n'ụwa ewee na-enye iwu nke ime ka ọkpụrụ wee dị nke na-egosi ndị nọnyere chineke na ndị na-anọnyere chineke anyị hụrụ sị na chineke nyere abraham iwu nke ibi ugwu anyị hụkwa ọzọ sị na chineke nyekwara ndị izrel iwu iri nke mere ka ha bụrụ ndị dị iche na mba niile nke dị n'ụwa n'ụbọchị taa anyị na-eleba anya na usoro site n'ije ozi nke kraịst anyị ga-ahụ na jenesis isi atọ amaokwu nke iri na isii mgbe mmehie batara n'ụwa chineke kwere agwọ ahụ nkwa mgbe chineke na-ekwe agwọ ahụ nkwa onye ọ na-agwa okwu a bụ ekwensu nke bara n'ime agwọ ma mee ka o duhie mmadụ chineke gwara ekwensu si ya na ihe ọjọọ niile sitere n'ebe ị nọ n'otu ụbọchị mmadụ nke anyị dufuru ọ dịkwa onye ga-esite na afọ mmadụ nke anyị dufuru nke ga-enwe ike merie ihe ọjọọ a niile nke iwebatara n'ụwa nke ha ga-elekwasị anya ma bụrụ ndị nwere nzọpụta ọ dị otu ihe ọ gwara ya nke pụtara ìhè ọ si ya na mkpụrụ gị ma ọ nwa gị ma bụ ihe sitere n'ebe ị nọ gata nwa nke sitere n'ebe nwaanyị a nọ arụ n'ụkwụ mana nwa nke sitere n'ebe nwaanyị a nọ ga-egbupụ mkpụrụ gị isi ọ ga-akụwachi ya isi nke pụtara na ọ ga-egbu ya ya nwụọ olee ihe anyị na-achọ ịmụta n'ime ihe anyị na-elebara anya n'ụbọchị taa mgbe mmadụ ji bịa nọ n'ime mmehie ma ọ na-achọ ụzọ iru Chineke nso n'agbanyeghị adịghị ike niile nke mmadụ n'agbanyeghị ihe niile nke mmụọ nsọ chineke na-arụ n'ime mmadụ iji mee ka mmadụ bụrụ onye na-anọgide chineke nso mgbe niile ekwensu nọkwa n'otu aka ahụ na-adọla mmadụ azụ ọ dị dị ka ihe anyị ga-eji maa atụ ọtụtụ mgbe ụmụaka na-egwu egwu ka e were ya na ha na-achọ ịrị osisi a ga na-achọ onye ga-ebu ibe ya ụzọ rịa onye nke na-eme ka ọ na-aka ibu ibe ya ụzọ rịluo elu onye ọzọ nọ n'okpuru ga na-adọtụ ya ọ gaghị ikwe ya ka ọ rie elu ọ gaghịkwana ikwe ka onye nke ọzọ rie elu otu a ka ọ dị n'ime ndụ mmadụ nye chineke na ekwensu chineke chọrọ ịdọrọ mmadụ nye onwe ya ekwensu ga na-adọ mmadụ ka chineke ghara ịdọrọ ya ekwensu ga na-adọrọ mmadụ nye onwe ya chineke ga na-adọkwa mmadụ nye onwe ya ọ gaghị ịchọ ka ekwensu dọrọ ya ya eme ka ndọrọ ndọrọ dị mana ọ dị otu ihe kacha mkpa n'ime ndọrọ ndọrọ a dị mmadụ bụ onye ga-asị aga m esoro chineke ekwensu hapụ m mgbe ahụ chineke na-adọ gị gị na-achụpụ ekwensu na-eso chineke n'agbanyeghị ihe niile ọ ga na-eji imegharị gị anya gị e si ya mba o mana esi chineke hapụ gị ọ pụtara na mgbe ekwensu na-adọ gị gị na-asị chineke were nke gị gawa were nke gị gawa n'ime izu a anyị na ha eleba anya n'ime ụfọdụ ụkpụrụ niile nke chineke tọrọ iji zọpụta mmadụ kraịst bịara bịa zie mmadụ ozi ọma gwa mmadụ ọtụtụ ihe ndị amụma buru n'amụma mgbe amụbeghị anyị ma ọ bụ mgbe ya nwa abịabeghị n'ụwa dịka mmadụ ka o wee anyị anya n'oge a na kraịst bụ chineke nke kere ihe niile onweghị mmalite onweghị ọgwụgwụ kama n'ihi ịzọpụta mmadụ ka o ji were ụdịdị mmadụ n'ụzọ niile zuru oke nke mere ka ọ bụrụ mmadụ ike niile nke o ji bie n'ụwa abụghị ike dịka chi ihe niile ma ọ bụ ọlụ ebube niile ọ lụrụ n'ụwa bụ n'ihi na ọ tụkwasịrị obi ya na Chineke dịka mmadụ n'ụbọchị taa o mere ka anyị bụrụ ndị ga-enwe okwukwe na Chineke n'ihi na ọ bụrụ na anyị ga-atụkwasị ya obi lee anya n'ihe niile o nwere ike ime n'ụwa otu niile o si merie mmehie ma zọọ ije anyị dịka o si jee anyị ga-ahụ na anyị ga-enwekwa ike dịka kraịst n'onwe ya nwere ike anyị ga-ahụ na anyị ga-emeri dị dịka kraịst meriri ekwensu anyị ga-ahụ si na anyị ga-abụ ndị nọ n'agịga chineke dịka kraịst nọ n'agịga chineke ọ dịla ụfọdụ ihe anyị lebara anya n'ime izu a n'oge nke abraham ihe eji kpaa oke bụ ibi ugwu n'oge nke ndị juu ihe eji kpaa oke bụ iwu iri n'ụbọchị nke taa ihe eji na-akpa oke bụ kraịst mgbe anyị kwere na kraịst ọ na-egosipụta na anyị ewezụgala onwe anyị site na ọgba aghara maọbụ ndọrọ ndọrọ nke dị n'ụwa gakwuru n'ụzọ chineke wepụ onwe anyị na ebe ogige nke ekwensu n'ihi ya n'oge nke a anyị na-arịọ ndị niile na-ege anyị ntị ọ bụ ekpere anyị site na kraịst ka anyị bụrụ ndị ga-ewezuga onwe anyị site na ụzọ nke ekwensu ma tinyere onwe anyị na ebe chineke nọ site na ịnabata jizọs kraịst dịka onye nwe anyị na onye nzọpụta anyị ma gee ya ntị ka anyị wee nwee ndụ n'aha jizọs emen ka anyị kpee ekpere chineke ime na dịka isi na-ekpughere anyị ụkpụrụ nke mgbapụta kwee ka anyị bụrụ ndị ga-ege gị ntị ma soro ụkpụrụ ndị a dịka o kwesịrị n'aha jizọs emen onye ọma na-ege ntị ka m jụọ gị ị bụ nwa chineke mụa abụ m nwa chineke ama m na gị onye na-ege ntị bụ nwa chineke nwa chineke ga-akpa na agwa chineke nwa chineke ga-akpa agwa chineke site na nna mụrụ m amụ n'ime ụwa a o nwere agwa ndị m na-akpa mbụ agwa nna m ọ bụ ya ka chineke gọziri ọmụọ m n'ime ụwa ma na-asị gị onye na-ege ntị ị bụrụ nwa chineke ị ga-akpa agwa nna gị onye bili eluigwe gbalịa kpaa agwa chineke site na chineke si ọ bụrụ na ịbụ enyi m ị ga-eme ihe m dobere n'iwu ihe ọbụla nna anyị nke ụwa gwara anyị nna m chinyere nwokwukwu ihe ọbụla ọ sị ma m mee nwa ya mbụ aga m eme ya site na ọ bụ ya bụ nna m ana m ahụ ya anya ozi ọbụla nke o ziri m ana m aga ya ma na-asị gị onye na-ege ntị gịrị mere o ji na-ara mụ na gị ahụ ige chineke ntị gịnị mere anyị ji na-akpọ ihe chineke si ma anyị mee anyị achọghị ị na-eme ya ajụọ kee nwa chineke a na-eweli aka anyị elu akpọfụta nna kpọfụta nwa agwa ha kwesịrị ịbụ otu o nweghị ihe kwesịrị ịdị iche n'ime agwa nna na nwa lebara onwe gị anya jụọ onwe gị ajụjụ ma mbụ nwa chineke saa ajụjụ ahụ n'ime obi gị a na-ekelela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke taa anyị na-asị izuke chineke na-enye gị ka ị wee na-ekwupụta okwu ọma nke ka chineke gọzie gị ka chineke gbaa gị ume ka ụmụ nke na-apụla n'ime ahụ gị ka chineke nye gị ụmụ nke karịrị nke ahụ n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju anyị chọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a arigiria at gmail com maọbụ arigiria at yaho dtcom kọrọna anyị naekwentị na nọmba nke 070 0706363724 070 63637224 7224 chekụtakwa itinye adreesị nke a awr.org gị tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo